ọ bụrụ na ị na-eme ọyị mara ụdọ ọyị ị na-eme maka na ekwuru wee sị na onye iro gị marọ nwekwara ike ịbụ ọyị gị ma bịa ka ịnụ ife merụ na delta steeti otu ndị ọyị na-abụ nwa agbọghọ anyị fụrụ ebe a nwesị wee kwalịa ya wee kwanye n'ime ọkụ ee eh, n'ime ite eji e esi stew ite oso na tomatos dị n'ime wee kwanye ebe a nwata nwaanyị wee bụrụ ya nwụrụ anwụ pee nwesị ka m weta eri gị onye na-afụ ebe a nụnwa afia bụ Roseline ịghọtago ọ bụ onye osiri ọha ọ na-esi nri osie nri ya kwụọ ya ụgwọ ịghọtago ọ wee bụ na ọ nwere mmadụ abụọ ndị ọzọ ụmụ nwaanyị na na ha na-adị mma ịmaga ụdị ife ndị ezigbo tọyị ya nwaanyị ọ na-akọwakwa na tupu ihe eme na fanabu ya na ndị ọyị ahụ adaa fana na-ese okwu mana ọkpọ ha wee jee na sapere ebe o nwetara ọrụ ụbọchị a ka o ruzi na sapele ahụ o wee ruo n'ụbọchị ụka bụ abalị iri na atọ n'ọnwa eprel n'afọ 2024 ewee sị na fa nweziri ee nghọtafe asịzie ya bụ mmadụ na-aba ha ọkpọ wee sapere ha na-enwebu nghọtafe tupu ha wee bịa wee jee fụ ofu onye yoruba wee jee na-asụrị asụsụ yoruba ịmụ ụdị ife ndị ofe mmanụ ịghọtago e na ya ka a na-asụzi ekwu ekwu aka aka asị akwalị ha kwalị ya kwanye n'ime ite nte oso na tomatoes dị n'ime na asụ ka a kwanyere ya ebe a fagbakwana ya nkịta ịma ụdị ife ọ bụgo na a sị na ọkpacha anya wee daa ọ daa anya agbapụta na agbara ọsọ kama ya nyabụ bụ ite agafu ama ya sị kpọpụta ya onye mazi ka ya bụ ite ha ite nke a kwere mmadụ n'ime ite eji esi anụ mmadụ mhmm. ya asị ha wee gba nkịtị na ha gburu nnọọ oge tupu enyemaka wee bịa ha kwụrụkwa ebe a na mgbe nya bụ enyemaka bịaziri wee kpọrọ ya wee gaba n'ụlọ ọgwụ a na-akpọ sage e, e, esteti nke dị na wọri apụ ebe a na ọ nọziri izuụka na abụ tupu rozi wee nwụọ ịghọtago ka ọ nwụziri mana tupu ọ nwụọ ka ee ofu onye na ya na-adịra mma bụ onye anyị ka n'iru akwụkwọ a na-akpọ jo pụtazi wee na-akọnya bụ ife wee sị na tupu rozi anwụọ na ọ gwara ya nọọ mmadụ na-abụ abụ ndị kwere ya n'ime ya bụ ite ewetago kọrịa ife anụnwa nkọrị gị nọọ ife o wee gaa n'iru wee sị ka rozi nwụzi n'ụbọchị fraịde bụ abalị e, iri abụọ na isii n'ọnwa epril n'afọ 2024 si e wee buru ozu rozi wee bujee n'ebe a na-echekwaba ozu ka a pụrụ ebe a n'ọsọsọ abalị abụọ ka anya bụ ozu nọrọ ebe a onye na-echekwaba ozu wee sị mba si bịa bulie maka na ahụ ya gbara ọkụ rienu ikekwana fada anabata ụdị ahụ maka na ahụ ya lechachachacha lepịa elepịa ịghọtago ehe ha wee bịa buruzie ya wejezie wee kwa ya ekwu ekwu aka aka wee gaa n'iru wee kwupụta obi mgbawa wee sị ka a na-akwara ozi na o nwere ofu mkpụrụ onye bịara ebe ahụ na ọ dị ka ebe a na-enyi ọkụkọ ego na o nwere ofu mkpụrụ mmadụ bịara wee nọkwere ya na o nwere kwado eh, akwụkwọ ebiri wee maa nke a na-akpọ posta iji wee sị na mmadụ wee sị na nke kachasị agbawazi obi n'ime ife niile abụ na mmadụ na aba abụ ndị kwarụ rozi kwanye n'ime ime e, e, e, ose ọkụ ahụ na fa na-akpagharịkwa na o nwere ife mefa o wee na-asị ka agbata ọsọ enyemaka na ekwesịrị ka enye rozi ikpe ziri ezi na ekwesịrị ka mmadụ na-aba anụnwa gburie ka ha na-akpagharị onye egburu anarie mana ofu ndị nta akụkọ kwukwa maka ya bụ ife na-akọwa na ndị uwe ojii amadugo maka ya na fa enyochabago ka mara ife mere ya bụ nwa ikorobịa a na-akpọ Joe wee gaa n'iru wee sị na ọ na-ekwusi ihe eke ka agba mbọ wee weteruo ee eh, rozi ikpe ziri ezi sikwuo onye ọbụla na-ayọ oyi ka uche onye ọbụla dị ya na ọ na-atụ anya na ka eje bụọ ya bụ ozu rozi ka ndị uwe ojii wee nwenwu ike inyocha wee mara ife gburie ka ha si wee gbuo ya maka na ịmazi nọọ onye nwere anwụ anwụọla nọọzi ndị mmadụ na-aba anyị agọbazi ma feme mana femerụ ọ ihe nụrụ nwe sị ka m gị mkpa gị bụ onye na-eme ọyị ọ bụrụ na gị na mmadụ na-enwe okwu ị kwesịrị onye ọyị gị na ya yigoro ihe dịka otu arọ na arọ abụọ ịmarụgo dị mmadụ ịmarụgo na onye na-ewu iwe ntaji owugide oyi ebugide ya n'obi ọ ya agbaghara ọ bụrụkwa ụdị ndị ahụ gị na ha nwee nso nwanne gbafelụkwa ọsọ mana ọ bụ nọ ndị agha abụ ome ha ekwupụ ya n'ọnụ ehe ha ekwupụ ya n'ọnụ nke aha aga fada ebu iwe n'obi ọkakwa mma mana uche anyị ga na-adị ọkachasị anyị nwa bụ ụmụ nwaanyị ọkwa na ọkaka na-ese okwu onye mazi ihe na-eselụ ha ha ji wee jezie wee sị ka ha chọzi ịdara afụ ya ọgbakọrịa m n'ọnụ biko gbasoo ozi a ka ndị ọzọ na-anya hmm,